asaala chi mma mmanụ ọ bụ mụ ụkọchukwu Austin Chiagọrọ m na ndị mụ na ha nọ n'oche mkparịta ụka taa ikoro akpọkwa ọzọ anyị kapụkwa okwu n'ọnụ na-eleba anya na mkpụrụ a ihu edemede a a na-akpọ ahịara declaration taa anyị na-achọkwa ka anyị leba tupu anya na mpaghara ya ọzọ nke dị mkpa ọkacha nke metụtara ihe na-arịa anyị na obodo Naijiria anyị taa ọkacha na mpaghara ọwụwa anyanwụ ihe anyị chọrọ ka anyị leba anya taa bụ ihe gbasara agụmakwụkwọ dịka esiri depụta ya na akwụkwọ ahịara deklarashọn a anyị chọrọ ka anyị leba ya anya gịnị ka ndị dere ahịara deklarashọn gịnị bụ ebumnuche ha gịnị ka ha na-akọrọ anyị banyere omenala kọlchọ and higher education training and education ihe gbasara agụmakwụkwọ ihe gbasara mmụta na otu ọ ga-esi dịrị anyị mma na mpaghara ọwụwa anyanwụ naijiria ana m ekele ụlọ n'ụzọ pụrụ iche nke ọzọ ndị iru na ha nọ n'akụkụ oche akụkọ a bụ maazị Kanayo ojeluga onye ọzọ bụ maazị Oke Ụkachukwu na maazị Ejikeme Ọbasi n'izu gara aga anyị kwuru na anyị na-ede anya na ọkam otu nwa afọ amaala anyị ọkammụta a na-akpọ obi nwakamma gara esonye anyị taa mana ihe eme ọgụ eme ọnụ ọ gaghị anọnyere anyị taa ee olileanya anyị bụ na ọ ga-esonyere anyị n'izu ụka na-abịa abịa n'ihi na ọ bụ ọkammụta ihe gbasara omenala akụkọ ihe mere n'ala Igbo na naijiria dụrụ anya nakwa mba Afrịka niile dụrụ anya bụrụkwanụ ọkammụta na-akụzi ihe gbasara Afrịka n'ala Igbo dekwara arị ọtụtụ akwụkwọ ah, ọrụ na ya esonye ha anyị taa biko anyị ga na-ele anya lele anya anyị na ọ ga-esonye anyị n'izu ụka na-abịa dịka m siri kwuo na mbido na ihe anyị chọrọ ileba anya taa ihe gbasara ọzụzụ na agụmakwụkwọ omenala na mmụta mkpụrụ ihe abụọ ndị a dị mkpa ọzụzụ na agụmakwụkwọ omenala na mmụta achọrọ m na kembụ otu ihe ndị dere akwụkwọ a bitụrụ aka na ihe gbasara agụmakwụkwọ na mmụta kwesịrị ịbụ ihe ga-enyere mmadụ aka anyị na-agụ mmadụ na-agụ akwụkwọ gị na-agụ ya ọ bụghị ka iji si na ịma ka esi ede ma na-agụ ọ bụghị ka iji si na ịma ka esi asụ okpokpo oyibo kama ọwụ ihe mmụta ga-enyere gị aka na ndụ nyere obodo gị aka nyere anyị aka anyị enwe ike chọpụta ụzọ dị iche iche anyị ga-esi nwee ike na-achọpụta e, e, e, ihe ga-enyere ndụ aka dịka o si dịrị n'ọnọdụ ka anyị dịka ndị mana tupu anyị aga n'ihu nke a ma achọ ka maazị keke odeluga biko mgbe mmadụ si gị ọzụzụ na mmụta gịnị ka ọ pụtara elee ihe nke a pụtara ọkacha n'ebe ndị Igbo na ndị Biafra ndị nọ n'ọwụwa anyanwụ Naijiria nọ ya daalụ ụkọchukwu Austin ya ịma na ofu ife nchọ ka ndị be anyị malụ bụ na anyị bụ ndị Igbo nwee ka anyị si azụ ụmụ anyị na etu anyị nwesi emekwa ka mmụta dị n'ala Igbo tupu ndụ bekee wee bịa ịgụ akwụkwọ bụzi ife bịalụ mgbe bekee bịalụ ewee jebezie n'ụlọ akwụkwọ ma tupu mgbe afọ ọzụzụ a na-azụ ụmụ Igbo na mmụta ndị Igbo na-achọ bụ na ezinụlọ ka ya bụ mmụta na-adị ya bụ amụọ nwata ọ nọrụ na mkpuke nnie na ọnụ ikpere nnie wee na-amụ omenala emesịa ọbaa na obi ọtụtụ ndị nne na nna ọtụtụ ndị nna na-akpọkọ ụmụfa na obi wee na-eme gịnị wee na-akụzilifa ife dị na ife gbasara omenala obodo fa oge ụfọdụ kwanụ ọba abụchasị nke ịnọba nwata anị kama nọọ nna jebe ife dịka nna na-eje ojekọ nzukọ ma ọ pụkọ n'ilo ma ọ pụkọ n'obi ma ọ pụkọ n'ama ebe na-enwe nzukọ nwata afọ ebudorie akpa ya ma ọ budolie oche olue osolie nọ na nzukọ ya nwata afọ a na-ekwukwa bụ nwa nwata dịka arụ ise ma arụ isii ma arụ isaa osoro ndị ikenye na-eje ife soro nna ya na-eje ife oluzi ebe afọ na-amụta inu na-amụta akụkọ ewele akụkọ na iro wee na-akụziri ife gbasara omenala genyezie na mgbe ndị ala bekee bịa wee weta ụdị ọmụmụ dị iche nke a na-ejezi n'ụlọ akwụkwọ mana ofu ife nchọ ndị be anyị ghọta bụ na ị na-anya n'ime ọtụtụ ndị Igbo fụtal bekee mgbe bekee bịara sisizia na-abụghị na e, n'isi ngwụsị 19th century ọtụtụ n'ime fa nwee gbalụ mbọ fa ejere ụdị akwụkwọ nke bekee kama na fa gara n'iru ọtụtụ n'ime fa fa na bekee zụlụ ụfọdụ n'ime fa lụkwalụ ụlọ akụ dị iche iche nwee ọlụ aka dị iche iche nke fa ji gawanye nsị ya n'iru karịa kama na bụzi ndị kpatala ego wee ziga ụmụfe akwụkwọ dịka nke bekee mana ee eh, ife gbasara ọmụmụ bụ ife dịbụ n'ala Igbo tupu ndị bekee abịa ndewo ah, tupu m anyị aga n'ihu biko otu ndị na ndị na-ego anyị ntị ugboro ugboro ka anyị na-eme ihe a mee ya Cunningham bụ nwanne anyị nwaanyị onye isi ojii obodo a chetere m e, ihe njinji jiri na e, maazị onye omeiwu um, e, kere aha ya John Lewis bụ onye gbara mbọ otu n'ime ndị gbara mbọ bido n'oge mgbagboo n'oge Martin Luther King a na-ekwukwa ihe gbasara mmụta omenala na agụmakwụkwọ bụ onye werela ndụ ya niile nye n'ịhụ ịgba mbọ maka nnwere onwe nke ndị isi ojii ọ bụghị naanị nwere onwe nke ndị isi ojii obodo a n'ihi na mbọ niile ndị isi ojii obodo a gbara wetakwara n'ụzọ pụrụ iche nnwere onwe na ndị isi ojii na mpaghara ụwa nile ya um, ka anyị na-eme ihe anyị na-akpọ ụbụbọ ata anyị na-echeta nwa amaala na maazị ya John Lewis si ka obi ya ike na ndokwa anyị agaghị echefu ya n'ihi na ọ bụrụ na anyị chetakwa mgbe anyị bidoro ikwu okwu ihe gbasara ahịara deklarashọn otu n'ihe anyị rụtụrụ aka anyị bidoro ịkpa nkata ya bụ ihe a na-akpọ the part of it that is called the meat about the negro hmm. yawa akụkọ ifo ndị mmadụ nọ na-akọgheri banyere ndị isi ojii ma enwe ihe ọzọ akụkọ nkọsa ma akụkọ nkọsa ma o ihe ọzọ nwoke a na-akpọ John Lewis bụ otu n'ime ndị gbara mbọ to dissipate and to destroy that meat. ya anyị na-eji ohere a na-echeta ya maazị Ejike hmm. biko tinyekwala ọnụ dịka ihe maazị odeluga na-ekwu gbasara mmụta na ọzụzụ nke mm. mgbagboo tupu ndị ọcha abịa tupu usoro agụmagụ nke ndị ọcha wetara anyị abịa enwere ike ọdịgịka enwere ike ile ihe ahụ na-eme oge ahụ gụnye ya n'ihe ihe gbasara agụmakwụkwọ n'ụzọ dị iche ịma ihe nọkwanụ na ka m bidokwa ebe ịkwụsị maka na ile anya otu ihe na-egbu anyị nwa azụ ndị ojii n'ụwa niile wụrụkwa ndị Igbo bụ ndị anyị na-ekwu okwu ya taa wụ otu ndị ọcha were ihe niile gbasara amamihe ndị ojii were sị na mma ndị Igbo nwere amamihe bụ nke Chineke nyere ha nwa e nwere otu ha nwachi ele ụwa nwee otu ha nwachi amụta ihe nwee otu ee eh, ọbụnagodu ịtụọ ilu onye Igbo wee onye afọ amarala ilu etoro ka ọ ghọta ya hmm? ya wụrụ amamihe Chineke nyere Igbo mgbe ndị e, e, ihe dịka nna izika na ndị bidochara akwụkwọ o okwu na a agụ akwụkwọ ka agụta amamihe ndị bekee kama ewepere amamihe Igbo ghọta na ọ dịkwa mma na onye ọbụla bụ onye Igbo na-amụ amamihe ka ọ mara amamihe ndị bekee na ọ ga-eburugodo ụzọ ghọta onwe maka ọyị mara onwe gị ga-ebịa mawazie onye ọzọ n'ihi na otu esi bido ihe a ọ bara uru and e, e, e, ele anya ele anya ọ bụrụ na enwere ike ịlaghachi bido ka anyị mara onwe anyị mara onwe anyị mara ebe anyị si abịa ọ ga-enye anyị ọ ga-enye anyị nnukwu aka ime ebe anyị na otu ọ dị ka ihe ndị obodo Germany <laughs> imere mhm. n'ihe otu ha siri kọwaa ihe gbasara agụmakwụkwọ education akọwa ya dịka ihe a na-akpọ cultural formation cultural formation ya bụ na agụmakwụkwọ na mmụta abụghị naanị ịmụta ka esi ede ma na-agụ kama na ọwụ mmadụ ịmụta ka esi ebi ndụ n'ụwa dịka otu n'ime gaa hụ onwe gị dịka onye si n'ọgbara n'obodo na ihe gbasara mmekọrịta mmadụ na ibe otu ọ ga-esi dị mma ya wụ ọ bụrụ naanị ije mụta ka esi agụ na ka esi ede ọ dị m ka ọ dị m ka a na-ekwu okwu a ọ dị m ka dịka isi kwuo nakwa na dịka maazị odeluga si kwuo n'isi m ọ dị m ka ihe yiri ihe a ndị ihe anyị nwere na n'ọnọdụ anyị dịka ndị Igbo na ndị si mpaghara ọwụwa anyanwụ Naijiria mm. ihe mm. yiri ihe a ndị Germany mere wu nke omenala mbụ ahụ mmụta na ọzụzụ mbụ ahụ anyị nwere mm-hmm. na ọ dịzi m ka agụmakwụkwọ anyị taa abụghịzi agụmakwụkwọ iji mee ka anyị mata onwe anyị ọ bụzi agụmakwụkwọ iji mee ka anyị ji mata ihe ndị na-ihe ọzọ eji akpata ego maazị Okechukwu olee ihe nwere ike itinye ọnụ n'okwu a daalụ ụkọchukwu dịka maazị odelugasi etu m si ghọta ya na etu esi kọwalụ mmụta na ọzụzụ dị na omenala Igbo anyị na-esi n'ụlọ a na-esi n'ụlọ malụ mma wee na-apụ ezi a na-esi na mkpuke ịgafe mkpuke e, bata obi si obi bata ụmụnna baa ọgbọ maka na enwere otu ọgbọ si n'ọgbọ wee pụzie n'ama ya bụ na nke ọbụla enwere usoro maka asị na ọkụkọ ha pụkwọ nke ka ọ ga-esi wee zụọ ọ usoro ahụ ka eji azụ nne gị kọọlụ gị na gị na nna gị na ọ obi ị na-ebuli akpa dịka maazị odelgasi ị na-amụta mana o nwekwara ọzụzụ ndị ọzọ a na-azụ maka ịmụ etu esi emegasị ife ka onye ọbụla wee chọpụta akara akị dịka ọ bụrụ mhm. na onye ike dị na-akọta nri ọ bụrụ na ndị be ụnụ bụ ụzụ ka ha na mana afụ na uche gị dị n'ịkọ nri and ị nwere mmasị dị na ya akpọjere gị ndị na-akọ nri gị na onye na-akọ nri ị nọ n'aka ya mụọ ọrụ aka ka a na-akpọ apprenticeship amalụ nọ nke ahụ ka Chukwu Okike mere ọbụla aka ọrụ gị ọ bụrụ na nke ahụ na ị ga-adọ ị gaba n'iru mana ọ bụrụ sọsọ ihe gbasatalụ etu a ga-esi ọrụ aka dịka a na-emezi tata onye ọbụla na-achọ karịa objektiv e nwere nke ọmụmụ ife Igbo ya amamife Igbo maka na ọdịbendị ya ọ nkụ dị na mba na-egelụ mba ndị ọ bụrụ mhm. na akọwara ụmụazị ife ọkụkọ rapụkwọ ma ọ bụrụ na akọwara ụmụazị ka ha esi ebi n'obodo ka ka ha ga-esi wee ma mhm. agbata ka m na-eto ka a na-akọ ụdị fada akụkọ iro a na-akọ mgbe gawa ma ọ na-akọ nke a na-ejide ya na-amụ gosi emechakwa asị gị na ife akụkọ a pụtara m na nke a be nke a ebe ahụ ka a ga-anọ kọwara gị ọtụtụ ilu mhm. ilu ahụ nwee ike ọma gbasa ihe gbasatara ọrụ aka ma ọ bụ ife gị na mmadụ ga-eme n'ụzọ agwa gị na ndụka agwa gị na egbebela udogbelu agwa gị na ọrụ aka dịka ya ịkpalụ n'ụbọchị ndị gara aga ọ n'ime ụlọ isi n'ime ụlọ pụkwazie baa ọgbọ ịnụkwanya bụ nya eme nke a na-akpọ rienfosment mana n'ime ịga n'otu n'otu a na ịga n'usoro a ka esi amụta amamihe Igbo mụtakwa ihe gbasara ọrụ aka ọ bụrụ na ọ nwere ihe ndị a dere ebe a asị we realize here that the problem talking about education is more than that of providing narrow technical training. It has to do with reorientation of attitudes. Mm-hmm. Yes. Mm-hmm. Uh, oge mbụ anyị nọ na-ekwu okwu onye um, otu onye m rụtụrụ aka a na-akpọ uh, John Stuart Mill mm. a British philosopher and empiricist ọsị there can be no great change and improvement in the lot of a people until a change has taken place in their fundamental mode of thought. Mm-hmm. ya na aga enwe mgbanwe n'ọnọdụ ndị mmadụ hmm. ruo mgbe e nwere mgbanwe n'usoro ha si eche echiche ya wụ okwu dị mkpa change of hmm. attitude reorientation of attitude egwu ya akwụkwọ anyị gbasara ọzụzụ a na mmụta hmm. n'ihi na ọ bụrụ na ilee ya anya ọ bụkwa na ịrụtụ aka ọzọ ihe a na-akpọ the meat of the negro ọ nwere otu ihe na-eme n'obodo a kemgbe oge agbamohu the era of slavery asị na ndị ojii a na-asị na ndị ojii bụ ndị umengwụ hmm. ndị ala. ndị na-enwe asị the black man is lazy hmm. ka mụ na ndị mmadụ ụfọdụ nọ na-akpa nkata n'oge m gara ebe ụfọdụ m gara njem na Naịjirịa ma na South Africa maasị ọ bụrụ na ndị ojii bụ ndị umengwụ if the black man is lazy gịnị mere e jiri kpọta ha ka ha bịa gbaa ohu n'ọrụ ike ga hmm. rụpụta obodo a mm-hmm. ihe a emee na mmabịa chee na-eche ya echiche chee ya echiche n'ụzọ dị chebie chemie ya ime bịa ghọta na mgbe a na-asị na ndị isi ojii ndị umengwụ na umengwụ anyị abụghịkwanụ umengwụ nke ikikere anụ ahụ mm-hmm. kama ọ umengwụ sitere n'ụsọ anyị si eche mm-hmm. otu onye mụ na ya nọ na-akpa nkata n'oge na-gara aga ma ọnwa ole ma ole n'afọ gara aga na Naịjirịa m sị legode anya ị na-agbaje ị na-agba na Naijiria n'okporo ụzọ ha ọkacha ị na-esi Owerri na-aga Aba ihe dịka anyị were ihe ọmụmatụ ma osi owere Owerri na-aga Ọnịcha ma o si Owerri na-aga Port hmm. mgbe ọ bụla ị gbafere ebe ndị mmadụ obi ị ga-ahụrịrị ebe a na-ekposa ihe ruru unyi n'okporo ụzọ ọtụtụ oge ị ga-ahụ ya ihe dịka ụzọ anọ ise hmm. enweghị onye na-agba mbọ onweghị onye na-eche echiche si kedu ka a ga-esi mee ebe a ya adịrị ọcha gbochie ihe anyị dị na-eme ụgbọala ndị bubatara mebiri emebi dọchara n'ụzọ kemgbe ihe ruru afọ iri na afọ ọgụ afọ na ụma nwebeghị onye na-eche echiche si kedu ka anyị ga-esi wepụ ụgbọala ndị a ka ụzọ rie saa mbara m na-ajụ sị ọwa otu a ka ọ dịbu na mbụ mm-hmm. ihe a ọ bụ ọlọrọ ọhụrụ eh. <laughs> iji okwu n'ọnụ maka na ka ị na-ekwufe ife maka na ife ị ga-eji ma ife obodo ọbụla bụ obodo bụ fe nwee ike ịhazi ndụfa fa enwee ike ịghọta okirikiri ife mana ị na-anya na ala Igbo tupu ndị ọcha abịa ndị be anyị ma ife bụ afọ eke orie afọ nkwọ ya bụ isi ọwụwa anyanwụ ọdịda anyanwụ mgbago na mgbada mmiri niile anyị ma maka ya anyị ma maka isi anyị ma maka ndụ anyị ma maka gịnị anụmanụ anyị na-agwọ onwe anyị ọrịa anyị ma aka ugbo malụ mgbe eji etinye ife ubi na anị malụ etu e ga-esi lụchie ya malụ etu e ga-esi mie o wee pụta ife anyị na-ete nkwụ anyị na-alụ ụlọ nke anyị kpaa ngị kpaa nkata maa ọnya jide anụ na-alụ ụzụ ada ama ama ndị ụzụ anyị na-akpụrụ ụzụ ịtụfeti akụ ọkụ ọkụ ụzụva wee mee wee were igwe wee kpụọ ụzụ ka nke ndị ọcha na-eme mgbe ndị ọcha ji bịaba anyị ndị ọcha bịazie anyị nwe ka anyị si agụ arọ nwee ka anyị e si e, eme omenala dị iche iche nwee ife wetalụ anyị ji ya bụ ikwu ịbịa n'ebe anyị na omenala Igbo bụrụ obodo Igbo ịfụ na amamife dị ya akọ na uche dị ya ndị ọcha bịa ife izizi fa gwara anyị bụ na ọ nwere ife anyị ma ya bụ okwu ị na-ekwu na ụdị na ọ bụrụ na ịchọọ ka imebie obodo na obodo afọ na ị ga-emebi kafasi echi uche ife izi akụziri m mgbe m bidoro akwụkwọ bụ na-agwa m na Mongo Park na ọbịa bụ onye chọpụtara River Niger mana River Niger ndị Igbo agụgo mmiri ya ndị Igbo egwugo mmiri kọọ azụ na ya were ụgbọ gaa ya iru na azụ nwee afafa na-akpụ ya mana ndị ọcha bekee bịa wee bido kọbala anyị maka snow kọbala anyị maka spring winter ife na okirikiri anyị mgbe fa akwụ na akwụkwọ ụlọ akwụkwọ izizi alụ bụ mahadum dịka nke University College dị n'Ibadan ife niile a na-agụ ebe ahụ bụ ma ọ bụ maka asụsụ bekee ma ọ bụ histrị ma literature ọ nwerekwa ka esi wee na-agụ sayensị ife gbasalụ ka e, esi eme teknụzụ <laughs> ịghọtago agụrụ ọbụrụ ka agụba akwụkwọ gbasalụ dibịa oyibo maọbụ ka agụba maka ndị na-eme injiniarịn maọbụ ịkọ ugbo kama na ife niile fa tinyelu ebe ọzọ ga bụ asị na nke a bụ institut ebe agrikọlchọ ma okoko maọbụ palm kernel maọbụ hide and skin ya bụ etu e ga-esi wepụta ife a ga na-ewe na befa ya bụ ife wee bụrụ etu esi wee dufuo anyị maka na <laughs> nkụzi akụziri anyị n'ụlọ akwụkwọ bụ ịkụsapụ anyị wepụ anyị igbo n'ime nye ịfụzi onye igbo ọma onwe ilo na Igbo maka obodo ọbụla na-aga n'iru ga-elu ilulo n'asụsụ fa n'onufa tupu ufe wee nwee ike etu a ga-esi weta akọ afọ na uche amamife ọmụmụ fa ga-eji wee gaa n'iru ya bụ ịpụta ọya bụ so na nsogbu nna Izik ji wee sị mba na a ga-emeghe Nsụka o wee meghe Nsụka wee sị na Nsụka na ọbara ulu mmadụ jesie akwụkwọ ma mbala obodo ya ulu ọnwa ikere ọnọdụ ka etu mgbe o si na njepụ amaka kama na ọ bụrụkwa ụdị nwa na-eje nata ịsụkọ dị elu elu maka ọtụtụ n'ime ndị be anyị bazila akwụkwọ amụmụ akwụkwọ nke bekee eluzi ebe afọ agwaghị na nna gị amaghị akwụkwọ anyị kpọba ha iliterate. ị na-akpọ nna gị iliterate mana nna gị nwere enough knowledge to conquer his environment ọsịsa serọzi ya ewe onye ọkụ na-ekwu onye ọkụ na-ekwu onye ọsịsa serọzi ya ewe ogene asị na onye ife ojo na-agba ọsọ mgbe ọsọ adachi ya ifia mm-hmm. mgbe anyị na-eto kedu ife a na-akụzili anyị na enwere ebe a na-eje mposi ilu e, igwu ana wee tinye mposi a na-abụ azasia ụlọ aza ama zaa mbala ekpota e afịfịa ekpopue na mbụbọ ebe ọ ga-anọle a na-erusi afịa n'iru ụlọ onwere onye na onye chi ị aga n'ụzọ fụ nwata ọ chọọ ịnyụ mamịrị o si n'ụzọ pụọ kpuka ike n'ime ọfịa wee nyụọ mamịrị ọ bụrụ nwaanyị ọ pụọ ọbaa n'ime tukwuru ana nyụọ mamịrị ikenye ọbaa n'ọfịa ọsị ka ajekwa ka ajee n'ama mana n'elu kịta onye onye lisi e, ife ọtụpụ maka onwezi a na-aza ezi zaa mmiri onwee mgbe eji echu mmiri nwee mgbe a ji asịsị mba si rapụ mmiri a ka o zuo ike ife a niile bụ ọmụmụ ndị be anyị nwekwa mgbe a ji asị na azụ dị na mmiri a na-ama mgbue kama na mmiri afụkwa ọgbada baa n'obodo nke ọzọ ebe a na-egbu azụ a ịfụ na azụ ga na-apụta n'ebe a na-egbu ebe a ka ọ ga na-abụ ụmụ nke ọ bụrụ conservation asị na ọfịa bụ asị na na ọfịa na ọfịa alụsị ibe ejikpe ya ọfịa alụsị bụ ka arapịa ka ala ịlụsị ya ka o wee nwee ike na-ekreti vegetation preservation ka anụmanụ nwee ike na ọnụ ya maka na kịta ijezie na Igbo o nwerezi ọfịa dị ebe niile alụchisigo ebe niile egbekolota ụfọdụ n'ime fa egbe ọ ife a na-akpọzi kịta eh, ka emife a na-akpa intalọk intalọk e na-eme mezie mmiri zoo mmiri ama mfụzi etu ọ ga-esi banana o wee gbagide wee kwolide mebisi ụzọ mebisi ebe mmadụ mana gboo ndị be anyị nwere ụmị aweta mmiri e, akwa ya kwabia ya na ụmị mmiri ụmị afọ ka a ga-eji wee ugbo wee na-eme ife n'ụlọ ada aṅụ ya aṅụ ya bụ ọtụtụ ife niile ndị be anyị na-emega ha ji wee gosi na bụ obodo na sosibe ọdabụrụzibe a na-akụziri na agwọ kịta o nwere ihe m chọrọ o nwere ihe m chọrọ tupu ma lọghachite ebe ị nọ maazị ọbasi hmm. iji tụnye ọnụ n'ihe a maazị Deluga na-ekwu maazị Okechukwu ọ ga-ekwe omume ka m gosikwala ndị na-ege anyị ntị otu ihe mhm. maka na ihe a dị mkpa a na-ekwu ya ka ndị mmadụ na-aghọta ihe a bụ n'afọ 1924 hmm. na 1925 ọ nwụrụ ụmụ amaala Igbo abụọ unu onyonyo onyonyo a na-ebe anya ụnụ ga-ahụ na hmm. ndị nọ ha n'akụkụ bụ ụmụ ndị ọcha mmadụ abụọ a na-ele anya ebe otu n'ime ha aha ya bụ David Nwume onye nke nọ dịka otu nọ n'okpuru aha ya bụ John Walker Ụzọka mmadụ abụọ ndị a bụ ndị ọkpụ ụzụ sitere n'ọka ndị Britain kpọrọ kpọga ha London ka ha soro mee ihe a na-akpọ metallurgic competition mmadụ abụọ wee kpụọ igwe ọnụ ụzọ ámá ịnọ n'otu mpaghara akụkụ Buckingham Palace ọka ebe ahụ taa ihe a na-akpọ geeti ahụ bụ ọka geeti mmadụ abụọ nwere nkara nzere nwere mmeri na competition na competition ahụ mhm. nke na ndị ọcha bịara sowezie otu ha si akpụ ụzụ na-akpụzi ụzụ metal igwe na-ebubataziri anyị na Naịjirịa ndị dịka Hyde Ọnagụrọchi ndị dịka Nwafọ Orizu ihe ha jiri rụọ ụlọ ha abụrụ nke ha gotere na London ma ha echefu n'ọnọka e na ndị rụrụ ihe a ha jiri gbaa ogige ụlọ ha ndị kụziri ya ndị ọcha mmadụ abụọ ndị a David Nwume na John Ụzọka ya bụ na ihe ị na-ekwu na ndị ebe anyị nwere ihe dị mkpa ejiri mara anyị mmụta mm-hmm. ihe ahụ ihe nọ na-emezi m na-ajụ ọwa orubeghị mgbe anyị ga-esi site n'ihe a na-akọrọ anyị n'ahịara deklarashọn a gbasara mmụta na agụmakwụkwọ na omenala owa orubeghị mgbe ndị nọ na mpaghara ọwụwa anyanwụ Naijiria ga-ahapụ ihe a na-akọrọ anyị na NUC ga-ahapụ ihe a na-akọrọ anyị na nashọnal edukeshọn. wepụtara anyị echiche ihe a na-akpọ regional policy statement on education ya bụ nke Igbo ga-eji gaa n'ihu nke Igbo nke anyị nwere ike iji gaa n'ihu hapụ ihe a na-agụ agụcha eji ole nne gị kụkọrọrọ maazị ejika <laughs> ịma e na-ekwukwenu amamihe ị na-ekwu ịkpụ ụzụ na-ekwu ụmụ ya ya bụrụ nnukwu ihe chedala ele onye chọpụtara na enwere ike ịtụtụrụ olugbu fụọ ya afọcha ya etinye n'ofe ya atọbọ ele onye chọpụtara na a ga-aba akpụ na mmiri abacha ya sụọ ya ụtara ọ ga-erie ya ọ gaghị egbuzi mmadụ ọwụ ndị ọcha kụziri ndị Igbo ụmụ ya niile ile anya ọtụtụ ihe bụ ihe Igbo ma amamihe anyị ji biri biri ọfụma tupu ndị ọcha abịa tii kama ihe enwere ihe ikwuru dị mkpa maka ilecha anya n'azụ elewe anya n'ihu mgbe ndị bidoro Eh, eh, eh, tinyewe ụlọ akwụkwọ mgbe ndị nwere uche uche ha na ha chebara uche si elee ụdị nkụzi a ga-akụzi n'ụlọ akwụkwọ ndị a ga-eme ka amamihe ruo ala ile anya ugbu a nke ahụ ekpoghala na ya kpoghala ya onye ọbụla wụzi ị ga-asụlikwe bekee ọ ya mere na ịpụta ruo echi mmadụ ga-apụta chiri digrii ise isii asaa ma isi ya mee were ihe ọrụ aka na ihe ọ gụrụ agụ enwe nke oge ọya wụ na elee ebe ihe a ga-esi bido meji ọnịshi n'isi awụkwana hụ na Abuja isi iwu na Enugu isi iwu na Ọka isi iwu na Abakaliki isi iwu na Ụmụahịa isi iwu na Owerri maka na akwa si na ekecha na obi ala ka ọ bụrụ na Igbo na amamihe Igbo ga-abakwa n'akwụkwọ a na-agụ ọkwa ndị Igbo nọ n'ishi na-achị ala Igbo ga-etinye anya na mana ị na-ele n'anya ka etinye anya na akwa mgbe mmadụ chọpụtara na ịzụ ụmụazị dị ọ n'ebe o bidoro mmadụ ga-eche si ụmụazị a juru ebe niile na-arịghị ka ụmụ nwasịsị mgbe ọbụla ị hụrụ ụmụazị elee otu e ga-esi zụ ha ka ha pụta mmadụ mhm. ọ e ga-ebido chewe uche ahụ maka ile anya tụtụ ihe ọjọọ na-eme n'obodo Naijiria taa pụtara na mụwa anaghị agụ mba ndị ọzọ maka ihe anyị na-akpa wụkwa karịchaa maka ndị Igbo hmm. e nwere ihe wu ịsọ anya hmm. amamihe nsọ hmm. ama m aka m dị ndụ mgbe nwatakịrị e, hapụrụ ụlọ akwụkwọ mahadum na ọ naghị agụzi ọ naghị agụzi gbapụ Lagos afọ atọ m anọ buru Mercedes Benz pak ara nna nke wụ na biakwa ka m ji unu na-apụtala m mmadụ ihe a mere n'enugwu ada agwa nna ya bịanụ lelee lee kii achịsara gị ị gaghị apụta lelee nne na ndị ọzọ emewela e ụzọ nwa m ịmara ebe isi burubula mm-hmm. ịkpaghị ya ihe ide ịkpaghị ya so ị mara ebe isi bute enwere mgbe igbo na-eche ụdị uche ahụ ọ dị taa ọ ya wụ na ụmụ ihe a ọ e, wụghị ihe ga-anọkọta laghachite ọkwa mmadụ ga-akwụ aka chebe echiche si elee otu e ga-esi were amamihe Igbo na akọ na uche Igbo wechigha ya n'ụlọ akwụkwọ anyị ka e nwee ike were ya zụọ ụmụazị maka echi mhm. ya na uh, maazị oke ọ dị m ka ị e, e na-apụ hịara hịara itinye ọnụ n'okwu a Anụ m ege ntị ife m na-anụ na-atọ m ụtọ ife kwuru ka nkụ mana ọ amamihe Igbo gwara anyị na onye ntị ike onye ekwe ekwe na-ekwe n'ute ekwere na onye njenje ka onye isi awọ mma na awa anaghị agba ọsọ efife n'efu ihe a niile abụghị ihe ọ ga-abụ ịkọwa na bekee mmadụ aghọta ọzọ bụrụ na a na-ekwu ihe ọ dịka ihe a na-ekwu bụ ihe melụ na 16th century ka m na-eto na Nnewi nna m gosiri m ka esi eke ji n'ọba abụghị m onye abụrọ m di ji o gosiri m ka eji eji gidi kpuo aja mm-hmm. anyị nwelụ na be anyị anyị nwelụ nke nke eji blọk simenti wee lụ mana anyị nwekwalụ nke ochie o gosi m ka esi eme o gosiri m ka esi egburu m akwụ ọ ma na nna agụ sayensị mana ịjụọ m kedu ihe nna m ji mee etu ahụ maka na amamihe dị na ya karịrị nke m na-agụta n'ụlọ ọ bụrụ na nchebe iru na ụdị na asịrapụ nwa ka ọ gụba sọsọ sayensị agụchazie sayensị anata eme gịnị maazị odeluga kwuru maka etu anyị si ebi etu esi nwee ome nwee ebe mposi nwee ebe dị iche iche ihe kpatara na ọ taa taụtaụ na anyị rapụrụ omenala mebe omenelu nke ndị ọzọ kara anyị mma anyị rapụzie ife ejiwe e, e ọkụkọrọ akwụkwọ m kedụzi ụmụazị ebee ka ha nọ mhm. mana nke ka ewute m bụ na a na-ekwu maka n'ọzụ na amamihe ọ bụrụ na ije na mahadum ebe a na-azụ n'ala Igbo na Nsụka na Enugu na Ọka na owere na Ebonyi na Abakaliki n'ụlọ akwụkwọ ịnwa anwa na ọ bụrụ na ọ bụrụ Igbo ka ị na-agụ sụọ asụsụ ọzọ na nya sụọ asụsụ Igbo na be nna gị amaghị ihe ego ma ọ wee nye gị punishment ụmụ akwụkwọ ụmụ uh, praịmarị skuul onye nọlụ na klaasị na-awụrụ Igbo um, sụọ asụsụ Igbo asịata akpuchi ọnụ apọnichi ya kedu ka amamihe Igbo ga-esi bịa n'asụsụ ọzọ kedu ka anyị ga-esi wee nwere ike iwere asụsụ ọzọ kọwaalụ ndị be anyị ihe bụ omenala mm-hmm. ebe ọ bụ na asụsụ bụ isi omenala n'obodo mm. ndị ọzọ a na-eji ịna anya ndị India ha na-eji asụsụ be ha kọwaa sayensị kọwaa fiziks kọwaa mat kọwaa geografi iwu na ọtụtụ ebe na yoruba na obodo ndị yoruba ha na-eji asụsụ ha kọwaa ihe ndị ahụ ọ gịnị na ya ama eme ome hmm. maka ọ bụrụ na anyị rapụrụ ya bụ kwụọm ha ya rapụ na ụmụazị mana asị m na onye maga amalị anọ egwu

nye ọrụ maazị eh, maka na ọnọdụ ka ife maazị oke na-akọwa ma akwụkwọ na anyị na-alụ ncha tupu ndị ọcha abịa anyị nwere ude tupu ndị ọcha abịa ọ anyị nwa pụrụ mbazụ kpụọ ọgụ kpụọ mma kpụọ eh, ube kpụọ ụta lụọ egbe ife niile a bụ ife Igbo na-alụ anyị egwubere ji ọ bụrụ aka ka anyị ji egwu ji ọ mbazụ ka eji egwu ji uh-huh. anụ onye na-egwu ji mụrụ etu esi egwu ji ma na onwe ka esi egwu e, ka a ghara igwu ji egwu e, e ewee sụpụta ya o nwekwu ndị na-emesịa elu eli elu ewelu ji izizi arapụkwa isi n'ala o wee pụkwa ọzọ ife anyị na-ebu n'ụzụ ikeji anyị na-ara mmiri anyị ma maka anyị nwere dibịa ndị dibịa dibịa nwee mgbọrọgwụ. anyị nwere dibịa dibịa mgbọrọgwụ dibịa afa dibịa ah. um, ndị na-agba ọkpụkpụ nwee ndị na-agba ọkpụkpụ nwee ndị na-eji ime ọya ka o ji bụrụ na mgbe ndị bekee bịa be anyị fafu ndị mmadụ maka ọ bụrụ na ọ na-agba aya anwụọ dị mmadụ ahịa afọ epidemik nke ọya ma ọ bụ ụdị nje ọbụla bịa anyị achọ ka a ga-esi me gịnị gbochie enwere ọgwụ ya bụ ka ọra na bụ na injiniarịn ma ọ bụ na astrọlọji ndị be anyị maka esi abụ eneni anya agụọ ụbọchị malụ mgbe a ga-ebido mgbe a ga-eji mee mme nke a malụ kalenda mgbe a ga-eji ka ugbo mgbe a ga-eji wele ife ubi mgbe eji eme ya heji ọkụ mgbe eji eme ọ bụrụ ndị na-eme nwafọ ma ọ bụ ndị na-eme ọmaliko a na-agụsị ife agụ gụọ ya ka depụta ya maka na mmanụ mgbe eji azụ afịa afịa nke a ji azụ eke ukwu eke nta kedu ife ọzọ ndị ọcha ma ọtụtụ ndị mmadụ bịafu na emerika ebe anyị si ekwu okwu weta ndị ndị Amerịka ha ahụ na ndị nne Amerịka na-amaka mba ọtụtụ n'ime ndị ndị Amerịka bụ ọ Igbo kụziri ụfa etu esi esi e, maka na ọgwụ nwaanyị anyị na-esi e. ọkwụrụ bụ isi nri na Amerịka today ije na n'ọdịda ụfọdụ mpaghara Amerịka ibupute nri ọ dịka ofe ọkwụrụ ka etelụ o nwere nke ị ga-ewepụta ọ dịka ọ bụ ofe akwụkwọ nri ka etelụ maka na ọdịbe anyị n'ọganiya na-akụzilụ ndị Igbo ọtụtụ ndị be anyị ebutere ebe a bụ ndị dibịa so ọfa bụ ndị nọ na-agwọ ndị mmadụ na ebe a na-agbafe oru ọtụtụ ife Igbo kụziri ụwa erika so ife na ị ga-ajụzi onwe kedu ife mee eji wee bụrụ na fa gbalụ mbọ ka fa napụ anyị nke anyị ji maka na nke anyị ji nọ nke onye jika nke jika N'ọmụ onye jika o ji n'aka nkụ dị na mba na-eghele mba nri ọdịbendị deliver anyị adịghị asịkwa onwe nke ndị ọzọ na-eme ọfụma na anyị ama nje salụ kama na anyị asalị ya na ụdị ọ eji bala anyị ulu nenenu ka anyị si alụ ụlọ anyị lụọ ya anyị alụọ ịba n'ụlọ ndị Igbo lụ mgbe Igbo bụ Igbo inidro air condition ịba anyị ọ na-ajụ n'ehihie nwoke na-agbagbu anụ in three months anwụ ịtọ ije n'ukie efukwanyela anụ ka ọ dị fresh maka na ọ nwere ka anyị si amịsịa ya edebe n'uko anwụ na-acha ọkụ a na-achata ya ya bụ ọtụtụ ife anyị ma ọtụtụ ife igbo ma rinne nne anyị nwere ekwe akwa anyị anyị ada agba ọtọ <laughs> anyị kọlụ kọtin kwaa ya kwaa akwa nwee emesili ịma na ọtụtụ mba na mpaghara Amerịka anyị nwekụziri maka ife gbasara indigo dye maka ndị Igbo kwesịrị akwa wee mmanụ ka esi eme gịnị ka esi eme akwa akwa igbo nke akwete ama mana na ụdị akwa nke anyị na-eyi ibe eji nke ndị igbo bụ indigo maka na anyị ma etu esi eme indigo dye mana onwezi nke anyị chọrọ ịmakpa aka a na-eji n'osisi dị iche iche nke a na-akpọ uri uhie wepụta ihe a na-akpọzi kọlọ nenene ka anyị si ete ụlọ mhm. nenene ka anyị si ede art forms anyị na-edebe n'ụlọ ụmụ nwaanyị anyị nwere kasị achọ onwe ha mma o ji jigida o ji uli o ji ufie ee ọ na-abụzi okwu ma na ife ọ na-alụ n'ala Igbo ife ndị a niile bụ ife ndị be anyị chọpụta marụ maka ya mara kịta nke a kpaziri aka asịghị mba na ọ nwere na ọ nwere ife ọ bụ ọ bụrụ na etu ndị ọcha si wee bịa nlapụta ọkwanye ya ka aziki iwe ji wee sị na Nsụka na ọdụgwọ ka e wee wechi ya ta ugwu nwoke na ọnwa akwụkwọ ọ ga-abụ ịmalụzi ibe ya bụ efulefu ijesi hmm. akwụkwọ ibe abụ efulefu ọtụtụ ndị be anyị bụ efulefu mana ọ gụrụ akwụkwọ mana efulefu ọ pụtara ji ọ pụtara akwụ na ọ bụrụ ndị Igbo ọ ọ na-asụsụ oyibo ya bụ ihe ị na-akọwa ama m na ọtụtụ ndị mmadụ amaghị banyere ya dịka ị na-ekwu bịa n'ihe gbasara ihe oriri e nwere na Amerịka ọtụtụ ndị mmadụ amaghị na ihe ndị a na-akpọzi a na okra Mm-hmm. oke eh, oke eh, okra na ọ bụ mm-hmm. ụzọ esiri kpụgharịa mm-hmm. ọkwụrụ nri ndị Igbo kpọọ ya yam mana ọkpụrụ eh, <laughs> bụ ọya ka ndị ọcha kpọwa ọkra ọya ka ndị eji esi nri a na-akpọ gọmbọ ma ije ruo ihe dịka ebe New Orleans ya bụ ofe anyị na-ekwu okwu ya na-ete dịka ofe ọkpụrụ. nke ọzọ bụ na ọ bụrụ na ị gụọ Joseph Holloway ah, Africanisms in American culture otu ihe ị ga-achọpụta otu asụsụ ndị Afrịka dịka ihe anyị na-akpọ tot ya ịbịa jee ije na na ịzụ akpati eji eme njem mhm. ya bịa nwee ya nọrọ n'ọkwụrụ n'ọkwụrụ abịa nwee nke ntakịrị a na-akpọ tot mm. tot ahụ mkpụrụ okwu sitere na asụsụ wolof mm. ya wụ mkpụrụ okwu tọọte gosi ihe dị ntakịrị ihe dịkasịrị mm-hmm. ya kwuo otu mkpụrụ okwu ndị afrịka si banyesia n'asụsụ bekee nke ọzọ abụrụ na ọtụtụ ndị maka na ihe ndị mmadụ oge m na-akụzi na-akụzi ihe gbasara history of slavery and slave trade and slavery in America a na-asị ndị ụmụ akwụkwọ chee echiche ọtụtụ oge anyị na-eche na ihe mere na oge ọgbara ohu na a na-abịa ruo afrịka onye ojii ọbụla ahụrụ kpọta ya ebe a tinye ya esi mgbaji nrụba mba otu esi gbaa ndị ohu na a na-asa anya ọ bụrụ ndị a chọrọ ịkpọta ka ha bụrụ ndị ga-abịa kọọ osikapa ejewa ihe ka Sierra Leone Liberia ihe nọ na akwụkwọ oge ebe ihe a na-akpọ ebe ahụ Windward Coast maọbụ Rice Coast mhm. ọ ya wụ na ihe anyị na-eri taa na-akpọ jolof rice Senegal a na-akpọ jollof rice ụkwanụ rice ndị wolof ọha Wolof rice Wolof rice ọhịa oh, wụ jollof because uh, the kingdom wụ jollof asụsụ ha wolof ya na-esi ebe ahụ kpọta ha kpọta ha na St Helena Island the Marsh Islands of South Carolina and Atlanta Georgia ka ha jee na-akọ rice osikapa ndị ya kpọtara nwere eh, akara dị iche iche n'ihe gbasara ọrụ igwe blacksmiths bụ ndị Igbo na ndị Angola so ọtụtụ ndị ọka na ndị ọkaigwe maka ihe ebe a na-akpọ ọkaigwe ọkaigwe ihe eji mara ha ịkpụ ụzụ hmm. ebe a ka esi akpọta ha ka ha bịa ọnwụ ndị awụ ndị mepụtara ihe akpụkpọ dị iche iche e nwere na Amerịka maọbụ maọbụladị nke eji emegharị ihe gbasara owu kọtịn ya na ndị dịka anyị kwesịrị ịmụta ọgwụkwanụ na nghọta mere na mmadụ dịka nna eh, Izik dịka ihe jiri kwuo si to restore the dignity of man na mahadum Nsụka ọnwụ na nghọta ka mmadụ dịka Michael Ọkpara jiri mee ihe ha mere mere na mgbe e bidoro the National Roots and Crops Research Institute nke bịara bụrụ mahadum a na-akpọ Michael Okpara mahadum nke nka na ụzụ nke nke eh, eh, Michael Okpara University of Agriculture mahadum nke eh, ihe ubi that institute earned a lot of patents the root National Roots and Crops Research Institute dị mm-hmm. dịka ha mepụtara ihe dịka ntụ eji ele ji the yam seedlings mee ka mm-hmm. ọmụba kwuo mm-hmm. ọtụtụ ihe ha mepụtara nke na taa ndị Benue bụ ndị ji ya na-akọpụta nri na-ebutere anyị n'ala Igbo anyị na-eri hmm. ya bụ na ihe a na-akọwara anyị n'ahịa na deklarashọn a bụ na ihe gbasara mmụta na agụmakwụkwọ o ruola mgbe anyị ga-echegharị ya ahịa na deklarashọn akụzierela anyị mmụta akwụkwọ ahụ ihe iji mụta naanị ka esi agụ na ka esi ede kama na ọwụ mmụta ga-eleba anya n'ihe gbasara ọnọdụ anyị ka anyị ga-esi mee ka ọnọdụ anyị tukwuo mma onye ọkụ na onye ọkụ na-ekwu onye ọsịsa tọrọ dị ya ewe ogene nasimekunekwuna nasimekunekwuna nasimekunekwuna na onye ọkụ na-ekwu

maka na onye wee gụcha ihe niile a naanị je na-achọta ọrụ na shell na-achọta ọrụ na bank mana onweghị hmm. nke a onweghị nke a na-agbanye iji ghọta ya na-ekwu vaccination vaccination gịnị bụ vaccine ọkwa mgba ejidere onye onye ohu slave lere onye ọcha akpa ịgbara ole akpa jide kugbuo akpị were mma gbawa ya ụkwụ were mmiri akpị tinye ya n'ahụ asị ya ihe anyị mere ọ pụtara gị asọ otu a ka ị ga-esi mee ka akpị akpị ilu akpị ahụ gbanyere gị n'ahụ ka ọ ghara igbu gị ọ oh, ya vaccination ọ oh, ya inoculation mm-hmm. ya uh, oge anyị na-aga kwarapụ kparapụ maazị ejike ọ dị m ka ị chọrọ mm-hmm. itinye tukwu ọnụ n'ihe a kana um, dịka ihe mere enu n'ihe dịka na mahadum nsụka na nke mm-hmm. mere n'ike olee ihe kpatara na mahadum ndị e nwere n'ala igbo taa ọtụtụ n'ime ha anaghị eleba anya n'ihe gbasara ihe a biko ọ dị m ka ihe a na-agụ ma dị na mahadum anyị ebe a ebe ọ bụla ị na-agụ akwụkwọ enwere ihe a na-akpọ history of knowledge ịbịa na ihe gbasara agụmakwụkwọ ihe gbasara ahụike medicine mhm. e kwesịrị inwe history of medicine ọ bụrụ naanị history of medicine nke ndị Greek history of medicine of tropical diseases local knowledge history of economics Mm-hmm. history of methodology tinyekpụrụ ọnụ n'okwu a maazị uh, uh, ihe m ga-atụnye ọnụ lee anya lee anya onye chọrọ ịma ebe mmiri chịba n'opi ụgbọgụ agatela aka gaa weta bọjet naijiria lee ego ole a na-abọjet ndị seneti ka ha zụọ ihe ha ji elekwa onwe ha lee ego ole a na e ga-eji ruo mejigeti geeti rụọ nka rụọ nka lee ego ole a na ịgụ akwụkwọ edukeshọn gị hapụzie enu federal bịa n'ala Igbo maka ihe anyị na-ekwukwe maka ndị Igbo gadala jụọ gọvanọ ọzọ unu niile jụọ ha ego ole ka unu na-abọ jet research mhm. oh, ha enyela na nye ndị ụka maka na elee pụta ị na-asị onye mmadụ ga-amụta chọpụta a na-agba aka arị ọjị mhm. ọ onye ka ebidokwa ebe ha kwụsị ọ dị ndị isi obodo n'aka e, ọ dịghị mma na ị ga-ahụ nwoke na-akụzi nkụzi amamihe nọ n'isi ọ na-akụzi nkụzi ọmụ ihe ọ chọrọ imepụta gị buwe ya ọnụ o nwere ụmụ ọ na-azụ o nwere e, ọ ga-akwụ rent ọ ga-eme ihe niile eji ebi ụlọ mm-hmm. ọnwa atọ ọnwa anọ ọnwa ise ọnwa isi ele otu obodo si ọ ya wụrụ ihe a ịlaghachikwa ebe anyị bido ahịa deklarashọn edewerela ụnụ usoro e na-eji eme obodo ka obodo dị mma mhm. na onye ọbụla etinyere ya chekwaa obodo ghọta na ọ ọrụ ka ụmụnna dịnyere edinyeghị ebe ahụ ka ị ga kowe e, e, elu chịwa mmadụ nọ gaara ya ozi gaa ozi ka ọma ya bụ enye gị e, aki bekee gị kụwa kee ịkụwa akị bekee gị ile mmadụ ole nọ n'ụlọ kee ya ka o zuo mmadụ ọya ọkọchị mhm. a na-ekwu okwu tinye ego n'ihe dị mkpa maka ile anya mgbe nsụka bụ nsụka ọwụnagodu mgbe agha bere hapụzie tupu agha ebido mgbe agha bere maka ọtụtụ n'ime anyị gara ụlọ akwụkwọ mgbe agha bere mhm. e na-eme mgbe ndị dịka njọkọ obi ha chọpụtara e na-ekwu okwu vaccination chọpụtara maka vaccination eh, nke ha ọwụ na ala bekee ka ha chọpụtara ya ndị mm-hmm. wụ ekwuchakwa ekwuchakwa ịchọ ka ihe laghachi ebe ihe kwesịrị ịnọ ị ga-egosi n'ọdị elee otu esi eji n'ọdịmkpa ị ga-akwado ekwadosie ya ike hmm? n'ihi na a sị na ebe nwatakịrị e, e, elee otu esi ekwu ya na onye na-agba egwu n'ama ndị na-akụrụ ya egwu ọ na-ele anya ka ịhụ ndị na-akụrụ ya egwu mm-hmm. ọ ya wụ na ele anya ekwuchakwa oruole mgbe anyị nwawu ga-ebido chegharịwa oru ole nnọọ mgbe anyị ga-ebido chegharịwa nchegharị ahụ awụkwanụhụ iche mgbe onye nzọpụta ga-echi eluigwe bịa zọpụta anyị oru ole mgbe anyị ga-ebido jụwa asị mewe ihe ọwụnagodo anyị nwa nọ n'ala bekee maka ị e na-ekwu okwu ndị nọ na e, Naịjirịa anyị niile nọ n'ala bekee ịkụ ọkpọrọrọ gaa na gaa ebe ọbụla ndị Igbo ruru mmadụ iri ha nwere asosieshọn so ibido na wọd Igbo Congress bido na ndị nke nka gbadata ruo na nke ndị ụmụnna o juru na alabe mmadụ associations niile a ole n'ime ha na-ewepụta ego si ka m nyekene mahadum a ka e were tụlee otu ihe ọzọ ile ya anya ikpe mara ikpe mara anyị niile ọkụ ọ dị n'uche ya wụ na ka oge anyị na-aga kwarapụ kwarapụ achọrọ m ka maazị Okechukwu tinyekwuo ihe a ọnụ n'otu nwantịntị oge ya na ihe anyị na-ekwu na o ruola mgbe anyị ga-agbakọta isi ya ihe m na-akpọ regional policy statement on education. Mhm. maka na ife o ji dị mkpa na-abụrụ na nna lụrụ okwu n'ọnụ ige ịchọpụta na ife mee na kamgbe anyị eji wee e nụsị agha Naijiria na Biafra ndị anyị na afa na-eme bụluru wee so edukeshọn o mm. nwere kpachapụ anya wee fụ na agha salụ ife gbasara agụmakwụkwọ maka na fa chọpụta na uchefa ọ dị ka agụmakwụkwọ afọ bụ ebe ike Igbo dị anyị wee gbafa nkịtị e wee jiri nwayọ gbele gbele gbele nke a na-emezi kịta bụ na ọ nwere ozi ọnọkata a na-emechi ụlọ akwụkwọ mgbe kwuru ugbe ndị nkụzi nọkata fakwụsị nga kwụsị akwụkwọ ọtụtụ ụmụaka Igbo kịta ma ebe fa na-ejezi akwụkwọ na mba ọzọ fa ejeghị akwụkwọ abụja. teje akwụkwọ na ala ndị Yoruba ma ịghọtago mm. olu ebe afọ omenala Igbo ka ọyị na-amụ ka ọ bụ omenala ndị obodo ebe ọ nọ olu ebe ọmụta sụfa olu na akwụkwọ mahadum na befa osi ebe afọ ọga ọlụ ebe afọ ọya bụ n'ala Igbo nwata afọ ama ewejizi ife ọmụta wee ala n'Igbo ofu ife nna m siri ọnwụ mgbe anyị na-eto ọ sị na tupu onye ọbụla n'ime unu ejebe ala bekee na unu ga-anọ n'ala Igbo gote akwụkwọ unu gụsịzịa fes digri unu ewee jebe kedu ife o ji wee kwu maka ya nkịta ka m chọpụtara ka onye a wee ghee eghee ka ị wee gbado nwa ụkwụ sie gị ike n'ala maka ụkwụ esiro ndị Igbo ike n'ala maazị oke ịma a na-ekwu asị na onye na-atụ nkịta akpụkpa ụfọdụ ọ dị ebo igosi ya ka ọ ghara ịdị ka ị na-atụ ya mbọ ife anyị na-ekwu uwu kedu ihe nchegharị ga-adị ka ya maka ka oziọma jizọs na-ebido ka pita na mmụọ nsọ dakwasịrị ha jụ pita si ya nna ka ịkọchara ife a niile kedu ife a ga-eme ife a ga-eme wu onye ọbụla na-ege ndị ife anyị oluo itinye uche itinye uchu itinye akọ itinye oge tinye ego wee wee kwado ka onye ọbụla nọ n'ime ụlọ onye ọbụla nọ gị nso onye ọbụla didewere gị ma nwanne gị ma agbata obi gị mara ife bụ amamife Igbo ọ bụrụ sọsọ nke a na-agụ na skuul a na-ebido n'ụlọ wee marụ mma kedu mhm. ozi ọma iziri onye gị na ya bi kedu omenala imerụ ka onye gị na ya nọ marụ kedu ntọala dị na be ụlọ kedu ọdịbendị ahụ na-eghere ha nri imerụ ka onye ọzọ mara bido n'ụlọ ihe dịkwana na ibido n'ụlọ bụ ịtụ alụ maka ị na emeso n'ụlọ gị onye nke ọzọ na-emesasị agbata obi gị bụ agbata obi gị ọ bụrụ na ibidewe ọgaranya ọ bụrụ na ọ bụrụ nsogbu ọ bụla ọghọm o kwesịrị ka ọgaranya bidewe ọgaranya ogbenye bidewe ogbenye ọgaranya eme ogbenye ọbụla maka na ọ bụrụ na ịmụta mgosi obi ụnụ na ụmụnna apụta n'obodo atụkasị alụ ọfụma maka na ife a na-ekwu na-eme na nke federal gọọmenti na-eme na nke steeti na-eme steeti tili skuulu na ọtụtụ steeti na ala Igbo na mpaghara ọwụwa anyanwụ n'aka ndị ụka ịlụọ ụka na-enye tait ị na-atụ ya alụ etu a ga-esi wee jie wee mee ka omenala dị na amamife a na-akụ ka ejiri asụsụ anyị na-akụziri wee na-eme etu o Chineke ya ndị na-ege ntị nke ọzọkwa ka m cheta kpụrụnụ site n'ike nke Chukwu olileanya anyị bụ na ọkammụta obi mma ga-asonye anyị bịa tụnyere anyị ọnụ n'okwu a ịwụkwa ihe anyị ka kpụ n'ọnụ a na-akpọ ahịara deklarashọn ana m asịkwa ụnụ ka ụnụ na-ege ntị ndị ihe ụnụ getara ihe anyị kwuru taa otu o si metụta gị deere anyị ozi ka anyị na-abata n'izu ụka na-abịa abịa bịa soro tụnye ọnụ deere anyị ozi dee ihe odide jụọ anyị ajụjụ ka anyị nwee ike na-enwe ike ka ihe a bụrụ mkparịta ụka dị n'etiti ụmụnna ka ọ ghara ịbụ naanị ibi naanị n'ọnụ mmadụ ole ma ole mụrụ anụ na ihe ekwuru taa ọwụ banyere ọzụzụ mmụta omenala nakwanụ ọzụzụ mmụta omenala na agụmakwụkwọ ya wụ na ihe ọrụ na iji ji pịa ya ọnụ ihe a na-akọrọ anyị taa banyere ihe ndị a bụ na mmụta na agụmakwụkwọ adịghị iche n'omenala kama na omenala wụ ntọala mmụta mm-hmm. ntọala agụmakwụkwọ mm-hmm. ọwụ site n'ijiri omenala ọdịnala ji mee ihe isi mm-hmm. ntọala ihe banyere mmụta ọzụ na agụmakwụkwọ ka anyị ga-eji nwe ike wepụta ụdịrị agụmakwụkwọ ga-enyere anyị aka n'ọnọdụ ka anyị dịka ndị Igbo dịka ndị bi na mpaghara ọwụwa anyanwụ na Afrịka sikweso ahụ nyere anyị aka inyere Afrịka obodo anyị bụ Afrịka bịa dowaziela anyị ọnọdụ pụrụ iche na ọgbakọ mba ụwa niile n'ihi na ka ọ dị ugbu a ije tụnyekwa ya ọnụ n'ihe aha a na-ekwu the myth about the Negro ọ ka dịkwa mhm. ka ga-asị na anyị amaghị ihe ụwa na-akọ anyị ka na-agụ akwụkwọ dịka bekee si kụziere anyị ya kụziere anyị n'ụzọ na enye gị hmm. ya bụ ndị ọma na-ege ntị anyị ekelela nụ niile na nke ọzọ unu echefukwara onwe n'ihe unu bụ n'uche tụnye na n'ọnụ ugbu a site idere anyị ozi yawa mmasị ka ndị mụ na ha nọ na oche mkparịta ụka taa ka ha kelekwa ụnụ ikpeazụ maazị keke odeluga na maazị oke ụkọchukwu na maazị ikeme na m onwe mbụ